Ọlụ ndị ozi isi nke iri abụọ ma mgbe ụzụ ahụ tụbiri mgbe Pọl kpọtasịrị ndị na-eso ụzọ Jizọs kasịkwa ha obi o kelee ha ekele ikpeazụ wee pụọ ịga baa na Masedonia mgbe ọ gabigasịrị n'akụkụ ahụ niile werekwa ọtụtụ okwu kasie ha obi ọ bịa na Griks mgbe ọ nọsịrị ọnwa atọ n'ebe ahụ mgbe ndị Juu gbakwara ya ajụ izu imegide ya mgbe ọ gaje ịnụpụ ụgbọ ije Siria o zubere isi ụzọ Masedonia laghachi Sopata nwa Pyrrhus onye Beria wee soo ya ya na Aristakọs na Skendos n'ime ndị Tesalonaika na Gaius nke Dabe na Timoti na Titikọs na Trofimus bụ ndị Esia ma ndị a bụ rịị ụzọ jee wee na-eche anyị na Troas anyị onwe anyị wee si na Filipai baa n'ụgbọ jee mgbe ụbọchị achịcha ekoghị eko gasịrị anyị wee bịakwute ha na Tras ka o ruru ụbọchị ise ebe anyị nọgidere ụbọchị asaa n'ụbọchị mbụ n'izu ụbọchị asaa mgbe anyị zukọrọ ịnyawa achịcha Pọl wee gwa ha okwu ebe ọ gaje ịla echi ya o wee kwugide okwu ruo etiti abalị ọtụtụ ọkụ ọwa dịkwa n'ime ụlọ nke dị n'elu ụlọ ebe anyị zukọrọ ma otu okorobịa aha ya bụ utikọs na-anọdụ na windo onye oke ụra na-akwada mgbe Pọl na-ekwu okwu ruo oge dịkarịrị anya ebe ụra ya kwadara ya o wee si n'elu ụlọ nke atọ dị n'elu ụlọ ahụ daa n'ala o mewe ozu mgbe ha buliri ya ma Pọl rịdara dakwasị ya makụọ ya sị unu atụla ụzụ n'ihi na ndụ ya dị n'ime ya mgbe ọ rigosiri nyawa achịcha rikwa mgbe ya na ha kparịtasịkwara ogologo oge ọbụna ruo chi ọbụbọ o wee pụọ otu a ha wee kuta nwa okoro ahụ na ndụ ọ bụghịkwa nkasi nta akasiri ha ma anyị onwe anyị ebe anyị buru ụzọ jee ụgbọ anyị nupụrụ ụgbọ ahụ ije asọs n'ihi na anyị zubere iwere Pọl n'ụgbọ n'ebe ahụ n'ihi na otu a ka ọ kararị ebe o zubere na ya onwe ya ga-aga n'ụkwụ ala mgbe o zitere anyị na asọs anyị were ya n'ụgbọ wee bịa ruo mitilini anyị wee si n'ebe ahụ gaa wee ruo na ncherịta iru kaios n'ụbọchị soni ụbọchị so ya anyị wee ruo ala samos wee chere oge ụfọdụ na trogilium ụbọchị soni anyị wee bịa ruo militos n'ihi na pọl zubere ịgabiga efesọs n'ụgbọ ka a ghara ime ya ka ọ nọgide ogologo oge n'Esia n'ihi na ọ na-eme ngwa iru Jerusalem mgbe ụbọchị Pentikọst aka erue ma ọ bụrụ na ọ pụrụ ime ya o wee si na Miletus ziga efesos kpọọ ndị okenye nke nzukọ Kraịst ka ha bịakwute ya mgbe ha bịakwutere ya ọ sị ha unu onwe unu maara site n'ụbọchị mbụ nzọrọ ụkwụ n'eshia otu m nọ n'etiti unu oge ahụ niile otu m bụrụ oru onye nwe anyị n'obi dị umeala niile na anya mmiri na ọnwụnwa dị iche iche nke dakwasịrị m na ajọ izu niile nke ndị Juu otu egwu na-emeghị m ka m ghara ịkọrọ unu otu ihe n'ihe niile baara unu uru na izi unu ihe n'iru ọra mmadụ n'ụlọ nke aka unu kwa n'otu n'otu na-agwasi unu ike ma ndị Juu ma ndị Grik okwu nchegharị n'ebe Chineke nọ na okwukwe n'ebe onye nwanyị Jizọs nọ ma ugbu a lee mụ onwe m na-aga Jerusalem na-agbụ n'ime mmụọ nke m na-amataghị ihe ọbụla ga-abịakwasị m n'ebe ahụ ọ bụ naanị na mmụọ nsọ na-agwasị m ike n'obodo niile n'otu n'otu na-asị na agbụ na mkpagbu na-adịgide na-eche m ma kpọghị m ndụ m ihe dịka ihe ọkọ ọnụ ahịa n'ebe mụ onwe m nọ ka m wee gbazue ọsọ m jezukwa ozi nke m natara n'aka onye nwaanyị jizọs ịkwụsị ozi ọma ahụ ike bụ nke amara nke chineke ma ugbu a lee mụ onwe m matara na unu onwe unu niile ndị njegharịrị n'etiti unu na-ekwusa alaeze chineke na unu agaghị ahụ iru m ọzọ n'ihi ya agwasi m unu ike ụbọchị taa na adị m ọcha n'ebe ọbara mmadụ niile dị n'ihi na egwu emeghị m ka m ghara ịkọrọ unu izu niile nke chineke n'ezie na onwe unu igwe atụrụ nta niile nke mmụọ nsọ mere unu ndị nlekọta ya anya n'etiti ya unu na-azụ nzukọ chineke dịka atụrụ nke o ji ọbara nke nye onwe ya zụtara onwe ya mụ onwe m matara na mgbe m lasịrị agụ jọgburu onwe ha ga-aba n'etiti unu ghara imere igwe atụrụ ebere ndị ikom ga-esitekwa n'etiti unu onwe unu bilie na-ekwu ihe dị iche iche na-eduhie mmadụ ụzọ ha dọpụ ndị na-eso ụzọ Jizọs iso ha n'azụ n'ihi ya na-echenụ nche ebe unu chetara na ogologo arọ atọ arapụghị m iwere anya mmiri na-adụ mmadụ niile n'otu n'otu ọdụ abalị ehihie ugbu a ararakwa m unu nye n'aka Chineke na aka okwu amara ya nke pụrụ iwuru unu elu dịka ụlọ na inye unu ihe nketa ahụ n'etiti ndị niile edowuru nsọ agụụ ọlaọcha maọbụ ọlaedo maọbụ uwe nke onye ọbụla agụghị m unu onwe unu maara na aka m ndị a na-alụtara mụ onwe m na ndị mụ na ha nọ ihe na-akpa mụ na ha n'ihe niile egosiri m unu na unu aghaghị ịdọgbu onwe unu n'ọrụ otu a na inyere ndị na-adịghị ike aka na icheta okwu onye nwaanyị jizọs na ya onwe ya sịrị ọ dị ngọzi inye ihe karị ịnara ihe mgbe o kwusịrị ihe ndị a o gbuo ikpere n'ala ya na ha niile kpere chineke ha niile wee kwa akwa nke ukwuu dakwasị pọl n'olu sụtụkwa ya ọnụ ihe na-egbu ha mgbu karịa ihe niile bụ okwu nke o kwuru na ha agaghị ahụ iru ya ọzọ ha wee dupu ya n'iche ya ruo mgbe ọ batara n'ụgbọ